eji m aka na etelere ọfụma ka chi taa pụtara gị ihe ọma o webụrụ taa ka anyị si anabata gị n'ihe omume ka o si mee na nke taa bụ Tuzdee ahịa eke mkpụrụ abalị iri abụọ na itoolu n'ime ọnwa iri na otu nke afọ puku abụọ na iri abụọ na atọ cheta na ọ bụ n'Ugwumba telivishọn ozi anyị si erute gị aha m wee bụrụ Emilia Onyinyechi nwa kpọọ m Adaọla Edo mụ na onye isi ezi n'Ugwumba telivishọn ka nọkwa ya maazị Mike Onogo ọ dị mma igbo bụ igbo daalụnụ dịka unu maara na orona ka ọ na-eru anyị na asị unu enwere iwe na enwere ihe mere anyị ji na unu ji enweta ha anyị nya maka ndị na-ene anyị na ndị na-akpọ n'ekwentị eh, mana ụra enweghị ihe o mere anya ya bụ na anyị bịa tata ka anyị gbapụ ya n'ọsọ Enugu traders protest maltreatment by soldiers. Nke a wee na-akọwa na ndị na-azụ ahịa na Enugu International Building Materials Market na-akọwa na ndị soja enyere etinyere ebe ahụ ka ha bịa na-elekọta na-eche nche na emekpazi ha ahụ ebe ọ dị ukwuu. Kedu ị nwere ike ikwu maka nke a? ọ bụrụ na ọ na-abụghị na Naịjirịa bụ obodo eh, kpọdoro isi n'ala nke mbụ bụ na ndị ọrụ soja hmm. ekwesịghị ịdị na-apụta etu ahụ mgbe anyị pere mpe ọ na-abụghị gagide gagide ife onye soja maka na anyị mara na enwere etu ọzụzụ ha dị enwere etu ha si akpa agwa enwere etu ha si eme ehe ya bụ na ịkpọpụta ha ka ha na-abịa eche nche bụ maka na naijiria kpọdoro isi na na ugbu a enweghị ebe ọbụla ha nọ gị na ha na-abụ ọnyị karịa maka na mgbe ụfọdụ n'ihi ọzụzụ ha etu ha si enwere mmadụ hmm. dị iche na etu ndị ọzọ si enwere mmadụ hmm. ya bụ na ọma ntụ m n'anya na-erute ebe ahụ na ụfọdụ ihe ha na-eme ga-adị iche ọ ga-abụ ndị be anyị ga na-afụta ya dịka mmegbu maka na kedu ka ị ga-eji kpọpụta onye soja si nọkọta nwa ndị na-azụ ahịa e ọ bụghị na e nwere ụmụ ihe pụrụ iche ama m ahịa ha na-ekwu ụlọ ndị ndị ndị uwe ojii etechakwa n'aka ebe ahụ ịgakwu na mgbago ị ga-afụ ebe ha kwụrụ sentịrị ebe ha tinyere road blọk ebe a na-eche nche bụ ndị soja ahụ mm-hmm. ehe a gbara gburugburu ebe ahụ dịkwu nso na um, ahịa artisan market a na-ekwu maka ya ya bụ na ịkpọpụta ndị amị nke mbụ adabaghị nke abụọ bụ na biko a na-agbanyeghị unu ka bụ mmadụ ọ bụ ọbara na agba unu na mm. ya bụ na ijiri mmadụ na-eme ya ka anụ ọhịa mgbe ụfọdụ adịchaghị mma ọ bụrụ na unu bata anyị na ụlọ na-emekọrịta unu tụọ anya na anyị ọ ga-abụ aka nri kpa aka ekpe aka ekpe akwụ aka nri biko um, ndị ọchịchị biko nọ na ya anya ka a ghara ịbụ na a na-eme mmadụ ka ndị Enugu na-asị gị iche na mmadụ bụ efi eziokwu mhm. maka na otu nwoke ebe a na-asị na na etiri ya bụ ụgwọ ebe ya jere nye mamịrị o wee bụrụ ịmanụ ihe dị ụmụ kịrịkịrị ihe dị etu a na imechighị shop mgbe ị kwesịrị imechi ya etiwe gị ka anụ ọhịa mhm. ihe a niile bụ ụmụ ihe ndị ahịa nwere otu etu ha si maka ịbata n'ahịa ọbụla e nwere ndị a na-akpọ ndị taks force ndị union ịlụta ebe ahụ ọ bụrụ na ị kpochighị shọp ọ bụghị ya ka a ga-eji tigbuo ihe a ga-eme bụ enyere gị aka kpochie ya nakwa agha ụtọ ya na-eso anyị nọ n'ahịa ndị ọzọ ma anyị na-amara etu a si eme mana ịkpọpụta ha na ndị soja si ha bịa ichekọrịtawa ihe ndị uwe ojii ma ọ bụ ndị mmadụ kwesịrị imere nwa ha mara na nsogbu dị hmm. anyị gaa n'elu ya bụrụ na ị chọrọ ịgụtakwa ihe gbasara akụkọ a gaa na Daily Nigerian ị ga-agụta ya nke ọma Akụkọ ọzọ dị ibe ebe a wee sị: “Again, gọọmenti kill two policemen passerby Imo.” O nwere akụkọ anyị na-agụ e ụnyaahụ e wee na-akọwa na ndị ndị ndị e, na ndị omekome a na ha gara gbuo a traditional ruler n'Imo steeti hmm. ewepụtakwa taa wee na-anụkwa na the same gunmen agakwana gbuo ndị uwe ojii mmadụ abụọ ndị kwụ n'ụzọ wee na-eche nche ma ndị ọzọ na-agafe agafe nwaanyị na-ajụzi ka ezi ihe na-eme n'Imo steeti a mm, ọ bụghị tata ka o biri ịma na Imo steeti abụrụ na e, Chifo Chibụọ anụ mhm. e, mana ihe a na-ama ha bụ maka mhm. ya bụ ihe ịjụọ e ndị uwe ojii asịghị nọ ndị IPOB na ndị ESN ịjụọ mhm. ndị nke a asịghị nọ ọmụ gọọmenti enweghịzi onye maara ihe na-emenụ ndị nke anyị tinyekwanụ chi nwaanyị amaghị m ka ọ na ya bụ ihe anyị n'ụlọ E, maazị gọvanọ ọ bụrụ na na ọ nyere ịka na ịhapụ ịpụta na ịzọ ọchịchị nke anyị zụrụ kịta maka na kemgbe ị banyere ka ọ nọzi dị ka a ga-asị na agbanyere mmanụ ọkụ na e, ogbugbu bịaziri ka nkụ n'Imo steeti ọ bụ ụdị ndị ihe gbasara ndị Imo a na-ewe iwe na gịnị ọha na-ebu egbe kama na ndị a bụ ndị nchekwa na ndị ọchịchị anyị ya bụ ihe ka ọ dị m ka ọ ka gbara agharị Eh, dịka ahụrụ eh, eh, dị ochinyuru n'elu maka na ihe tụrụ m n'anya bụ na um, ọna kedu aha ebe Mbaise mm. ọ bụrụ sọ Mbaise ikekwa ọ bụrụ na e nwere etu mm, ya bụ ndị omekome si na-aga imepe branch na Mbaise mm. maka na enwere e mpaghara a na-ada aga n'ọlụ enwere mpaghara a na-ada aga n'ọtụtụ ebe dị iche iche n'Imo steeti mana enwere gọvanọ gọvanọ nọkwa ebe ahụ a na-enwekwa sekuriti vootu a na-erikwa nte eri mosi na ajị ike eme ka nwee chekwa obodo mm. ihe mbụ gọvanọ kwesịrị ime hope ụzọ dị mmado ihe mbụ ị kwesịrị imere ndị imo steeti bụ ime ka nchekwa zuru oke dị n'obodo imo ọ bụrụ na imena ihe ma a na ịda mm. na ihe ọ ọzọ ị na-eme eh, nke ahụ bụ akụkọ akụkọ Mike Ejeagha mm. nke a wee maka na mmadụ dị ndụ e mara ihe ọzọ ga-esozi ya ka anyị gaa n'ihu akụkọ reactions at church Abia cancels wedding over pregnant bride. Nke a wee bụrụ Assemblies of God Church dị na na Abia steeti ka ha na-ekwu na ha kagburu alụmdi na nwunye eh, hmm. dị n'etiti nwoke na nwaanyị maka na ha sị na nwunye ya dị ime. Hmm. Hmm. Ajụjụ anyị ga-ajụ bụ eh, ya bụ onye eh, gawara ịgba akwụkwọ mara na enwere etu ya si na-aga ije abalị ọ makwaara iwu ndị ụka tupu ata ndị ụka ụta ọ makwara iwu ndị ụka maka na mgbe ụfọdụ eh, ọ na-abụ n'ihi na ego aghọọ ha agụrụ m ebe akwụkwọ na agbakọ o mere agụrụ m ya a na-asị eh, na ndị ezinụlọ na ndị agbata obi na-asị ụkọchukwu ya biko ya biko mm. eh, ya gbaa na ha akwụkwọ maka na ha emefuo n'ọtụtụ ego mm. kpọọ ọtụtụ ndị mmadụ mba ihe a bụ iwu ndị ụka ọ bụgoro na ọ bụghị iwu Chineke maka nke mbụ bụ na m ga-ajụgodo mgbe ị gara mechaa agbamnkwụ gbaa nkwụ oge ahụ kwa mwa kwenyere na ịnọ na nwaanyị nke ọzọ bụ ngozi ndị ụka ya mgbe ọ bụrụ na ị bịa ha chineke amasị na ị na-akwa iko maka na ịnọ na nwaanyị ya mgbe ọ bụrụ na ị na-aga na ya bụ ị na-aga gị na ga na-aga emetụrụ ya bụ ihe aka ngwugwu a ga-ata atọ na ịga na-emetụrụ o kwesịrị ị kwesịrị ịma na a ga-ejide gị maka na ebe ahụ n'ụbọchị ahụ ka a nọ wee tinye ka eme test ka a mara ka nwaanyị ọ dị ime etu a ka ndị asemblis si eme n'ebe ha kwadoro na-eme ya ọfụma dịka iwu ha si kwuo ozugbo e wepụtara na nwunye dị ime ịmana na ị nọ na nsogbu ya mere ị gara na-eri oriri ee eh, ị ga na-eri oriri na-emegharị ụmụ ihe a ya bụ ngwugwu ị ga-ata atọ na-akpapụ ya akpapụ ife na kpụrụkpụta agbana n'ihu ehi ee ya ma mmasị ndị ụlọ ụka chenji eh, eh, iwu ha kama na ọ bụrụ na ọ dịghị mma ị wee gaa ụlọ ụka anụrụ m na emechakwara nweta ụlọụka ọzọ gara gbaa ha akwụkwọ ya bụ na ihe ndị na-eri ka ndị na-asụ eziokwu hmm. a sị onye mara ihe ga-ese okwu ya na ya hmm. nke a bụrụ eziokwu ịmara na iwu ndị e, gị na ha nọdebe adịghị gị mma ị nwere ike ịgbanwe ije ebe ọzọ hmm. maka na ọ bụrụ na ịda iwu onye dara iwu ga-enweta ntaramahụhụ ya na-eso daalụ ka anyị gaa n'elu ya bụrụ na ị chọrọ ịgụtakwu ihe gbasara akụkọ a ọ dị n'akwụkwọ Punch n'akwụkwọ Sun nsi Ejelukayo Nkeoma. Hmm. Akụkọ ọzọ dịka ibe ebe a wee sị injustice to construct narrow gauge rail on the eastern corridor. Nke a wee bụrụ eh, Senator Victor Ume. Senator Victor Ume wụ chieftain of the Labour Party and representative Anambra State, Anambra Central Senatorial District hmm. na National Assembly na-ekwu nke a. Eh, Ịma na eh, ofu ihe ihe ndị Igbo ji na-etikwanụ bụ kamgbe a nụsịrị ọgụ ya bụ ihe a na-ekwu ee na edoziena na a ga-eme nke a mee nke bụ n'ụsụsọ n'ọnụ enyecha ndị ọzọ nke ndị Igbo abụrụ ọkpụkpụ aka ike aka ka ha ji etiti ya ọ darị asịghị ha hapụ na nsogbu adịghị hapụ na nsogbu enyecha e ndị ọzọ ke ka ị ga-eji si ebe a rụrụ ụgbọ oroko ụzọ ụgbọ oroko gaa na Niger e? hmm. mana ọ dịghị n'ala Igbo achọzi inye ndị Igbo ọ bụrụ nwa nke ọnụ kpapiri ka a na-enye ndị Igbo ọ dị mma ya mara nwa Naijiria nwa Naijiria unu na-eti o nwere o nweziri etu o si ada na ntị ya ndị Igbo chọkwara ka e bie ọfụma ka onye ọbụla bie n'udo mana ọ na-ejine maka ntaji anya na-eme m na ihe e kwesịrị inweta na mama m nweta arụcharụ ndị ọzọ nke dị mma agaruo chefuo na ọ bụghị ndị Igbo na-agba n'anya bụ ụzọ Naijiria na onye si Lagos onye si ala eh, ndị Hausa agaghị ala Igbo Mhm. ọ wụkwụ ofu naijiria ahụ ka bụkwa anya bụ na ihe dị e, e, mma e, nke a bụ eziokwu ee ka anyị gaa n'elu ya bụrụ na ị chọrọ ịgụtakwu ihe gbasara akụkọ a ọ dị na akwụkwọ The Punch ọzọ dịka ibe ebe a wee sị President Lord Governor Mba on ending water scarcity in Enugu nke a bụ akụkọ ọma a na-akụrụ gọvanọ Mba aka nke Enugu steeti na ometaka na omeke ihe ọma o ji wee mezie ka mmiri na-agba n'enugwu steeti ee mm. a na-ekwu na o kwere nkwa mgbe ọ na-abanye ọchịchị na 180 days ya banye na ya ga-eme ka mmiri wee na-agba o wee bụrụ ihe kwuru ka mm. a na-eme nke atọ m iche ee mm, anyị ga-akụrụ mba aka anyị ga-akụrụ ya aka e, wee si ya ịma na n'ọnọkọ anyị ekwu onye ọtụtụ ugbo si mba biko ihe ọbụla ga-eme ka mmiri ghara ịgba n'enugwu ee biko wezụga ya n'akụkụ ime ha na ka mmiri gbaa n'Enugwu maka ọ bụrụ na ị nọ na n'Enugwu mana ụlọ ndị ụlọ nkwari akụ ụlọ họteelụ dị iche iche n'Enugwu mm. enwere mgbe ọ ga-abụ ịnọ ọ kachasị mbọsị mọnde ee eh, ịnọrọ ebe ahụ mbọsị mọnde ị nwere ike ọ bụrụ na tanka na-ebutere ha mmiri abịa n'oge abịa n'ihi eh, mgba aka na-emesi site atụmike eh. ị nwere ike ịma asa ahụ omegom m omego m ọtụtụ ugbo na ịkwụrụ ụgwọ kwụọ ndị mmadụ puku kwuru puku iji anọ ọrụ n'ụtụtụ achịghị na mmiri ji asa ahụ adị ụfọdụ agago akpa pịa wọta were saa ahụ mm. wee kwuru ụfụ ihe nyere gọvanọ chịchara Enugu steeti bụ gburugburu anyị ji na-akụ ya ọnụ sie nwoke m e, ịdaka ịdaka kwa ụfụ ihe gbasara Enugu ịdaka na mmiri na ụdị na Enugu enweghị mmiri afọ ịsatọ echiri anụrụ m ọ bụ ụdị na anụrụ m nọọ eziokwu na ihe mere bụ na a gara na 9 mile mm. wee rụọ ọwa mmiri Eh, ihe na enwe etu esi ruo budatazie ihe n'Enugwu bịazie tinye e nwere ebe a na-akpọ wọta bọstọp ehe atinyechaa taapụ mmiri ọ bụrụ na ị bịa isi ebe ahụ kuru mmiri ịchọzie ka ọ nakwute gị na be gị mm. mara na ị ga na-akwụ ụgwọ ya ị ga-ejizi ọ ga-adị ka etu a tinyere ọkụ eh. poolu agafetego mana ịchọkwa goro ihe na sebezie na be gị atinyere gị mita ozugbo ozugbo ị na-akwụ ụgwọ ya bụ na ọ tụkwa n'ofu ụzọ eh, gọọmenti si na-eweta mm, ego ya bụ gọvanọ mba anyị na-asị gị aka bụkwara aka gị mm-hmm. onye onye eto onye ahụ gwọrọ akịdị ọgwọta ọzọ abụ nna m e, ya bụrụ na ị chọrọ ịmatakwa ihe gbasara akụkọ a gaa n'akwụkwọ Vanguard jegụta ya nke ọma ọzọ dịka ibe ebe a wee sị Anambra Catholic priest remanded for raping impregnating teenager nke a bụrụ um, onye fada nọ na Anambra ka sị na ọ tụwara nwata nwaanyị na-erubeghị e, ezi afọ e, ya agụrụ m ya bụ anyị gụrụ m ya bụ akụkọ ụta nna ata bụ e eh? amaghịkwana m enwekwana ebe akwụkwọ nsọ sịrị na ọ bụrụ na ịnụhụ nwaanyị na a ga-emepere gị ụzọ eluigwe mm. amaghị m ka amaghị m etu ndị fada ama m na unu ga-ebido ịbịa ihe m na-ekwu ama mbanye mana akwụkwọ nsọ ekwughị pọl na-anụghị nwaanyị bụ na o kpebiri na ya ma nụ nwaanyị maka na pọl dị ka ikuku o kwuru gị ebe a o kwuru gị ebe o gị ebe ikekwa uche na-akpọ uche bụ na ịnụrụ nwaanyị bụ inye nsogbu mana etu ụlọ chọọchị sizi bịa mee ya na ụdị na ọ bụrụ na ịchọọ ichi fada na ịma nnụ nwaanyị ịchọọ isi chi sista na ịma nnụ di mbakwa ọkwa mmiri na-agba mmadụ n'ahụ ọkwa mmiri na ọbara e na enwere ihe ọ ga-abụ eme ma mma mkpi Eh, ifu oke ọ ọchajuo ya isi ọ na-eme mgbagbamgbama ọma mmatazi nke bụ nne ọwụ otu ọbara ahụ dị mmadụ n'ahụ adịm asịkwa na ihe o mere dị mma mm. mana ya bụ nwoke ọzọ bụ na ọ bụrụ na ị chọghọ ọ bụrụ na ịchịkọtara fada eh, ịfụrụ ịma mmenwe maka ụfọdụ n'ime anyị mgbe ahụ anyị na-etonite etonite anyị fụcha ụmụ akwa na ihu na ọkụkọ a na-ebukarị ndị fada ọ na-agụ anyị anyị chi ebe ha yi ihe na anyị chee na ịba ha n'ebe ahụ na iru n'eluigwe mana ọ bụrụ na ịbanye ha n'afọ na ịma mmiri ya nwoke m nyefe anụrụ m na ya bụ fada na-enwekwa n'ebe nke a chụrụ ya achụọ ya ee ọ batazie kịta kpọrọ nwa obere nwata dị mgbe ya bụ nwata dị afọ iri na anọ wee kpọrọ ya na-egwepịa na-egwepịa nekwenụ nkịta na-atọ gbanyewara ya n'ọnụ gwepịagide ya egwepịagide ya wee tụwazie ya ime nke ọ kpọrọ ya gaa ka e, nwata mụọ nwa sị na ndị a bụ nwa mụọ nwa amaghazi ebe nwata nọ arụrụ a na nke ịmakwa iwe mbụ na mụ na ya fụfụ kịta ikekwe na m bịara uh, chọọchị nweta ihe mma mma ịtụ a bịa tụọ ọ na-emere m aka ịtụ a ka o wee gozie m arụrụ a mhm. biko ọ bụrụ na iche na fada rukwa mgbe ọ bụrụ na ndị chọọchị ga-agbanwe ọ dịkwa mma ịtụ ahụ mana ọ bụrụ na ha ma mgbanwe enweghị onye a na-amakwunye ụdọ ya ga-achị fada ya bụ ọ bụrụ na ị mekata ifu n'ọnọdụ e nwere otu onyi nwoke ee kwadoburu ichi fada aha ọ gakọtara ihe na wee pụta mgbe ọ pụtara mụ na ya nwere na-akọ mbụ sansị ya nwoke makwe mana ọ bụrụ na ichiri ichiri ya bụ fada n'anya na ndị sista na ịma nkwụta ndị sista <laughs> zuru ike maka na nke ya ọ pụtaziri ọ sị m na ya nenekwara ya bụ ihe n'ihe ya bụ ha ma nkwe emume ya bụ ka ọ bụrụ na ichigo biko pụta pụta ọ bụrụ na o kweghịzi emume mm. hapụ maka na ọ dịghị mma dịka esi wee kwuo na nke ọzọ ije nọrọ ebe n'ịma ndebe iwu iwu ndị gị na ha nọ mm. na nke adabahụ mm. igbo bụ igbo asị na okenye takata mkpụrụ akwụ wee rụpịa ọnụ ị mara na mbụ bụ ihe erugo ọ bụ ebe a ka anyị na-eweta ya n'isi njedebe na nke taa na ihe omume ka o si mee eji m aka na esonyere anyị rute oge dị etu a esonyekwara anyị echi mana o nwere ihe ọzọ a sị na onweghị uru ọ bara na achụrụ aja ọ bụrụ na ahụghị udele ịmara na ihe mere be ndị mmụọ onweghị uru ọ bara na anyị na-ewetara gị ihe omume ka o si mee mgbe ọ bụ na ọ bụrụ na ị naghị esonyere anyị ya bụ biri anyị aka ịhụnanya tinye ozi na ngalaba ozi kesaa ozi ya ma sonyebere mba telivishọn dịka ị na-eme nke a ihe ọma ga-agba mgbọrọgwụ n'ime ndụ gị aha mbụ Emilia Onyinyechi Nwankwo kpọọ m Adaọla Edo daalụ maka ịnọnyere taa kedu na eze ọ dị mma igbo bụ ka emesịa nụ emesịa